chibụọ anụ ọzọ ụbọchị ọbụla chifere n'igwe ị ga-anụlụ ofu ajọ akụkọ ifu bụ na afkịta anụnwa afia bụ victor chiemerie ekeke ọ gbara arọ iri atọ na asaa 37 years ọ bụkwanụ ọya a na-akpọ hiv victor bụ onye ndị ọrụ nke dị na ikwu analoku gọọmenti area na steeti akụkọ anụnwa mere na steeti ewee na-akọwa n'ụbọchị fraịde abalị asaa n'ọnwa julaị n'afọ 2023 ka victor gal na ofu ngwuru nwanụ o jere dịka o si wee kọ na o jere ka ọ nara ego ọrịa maka na Victor bụ onye ọrụ ike bụrụkwa onye na-akọ ọrụ ugbo wee batazie na ngwuru a wee fụ ofu obere nwa nwaanyị dị arọ anọ mma ya nọrọ ya sị na mma nwatakịrị a hapụrụ ya ka o jee gote ife hapụzie nwatakịrị n'ụlọ ka Victor bataziri ebe a wee fụ na o nọ n'ụlọ wee kpọrọ nwatakịrị nwa nwaanyị a wee kpọba ya n'ofu n'ụlọ wee jee ebe a wee lalịa nwatakịrị a lote na Victor bụ mmenwu wee lalịa nwatakịrị merụchaa ya arụ mgbe a batazi na-ajụ kedu ife menụ kedu ife menụ nwere onye manụ o wee bụrụ na o nwere ofu onye agbata obi nọ mgbe ife a na-eme fulu Victor mgbe ọ batara na ngwuru a n'oge eji wekwu na ife ame nọ Victor ebe a o wee sị nọọ Victor ka ọ mabata anụ ewee kpọrụ Victor wee gaba n'ụlọ ikpe na magistrate court dị na Abia steeti wee ruo ebe a ka ekpee ya ikpe wee jụbia kedu ife menụ Victor wee sị ee eh, na o ụzọ na mbụ wee gụọ na o nwere ife ome ee eh, na ọ batara ebe a wee kuru nwatakịrị a n'ọkpịa kụrụzie n'ọkpịa wee metụbazie ya aka n'ọtụ n'ọsọ n'ọtụ ya ka o metụrụ ya aka na o nwere ife ọzọ o mee nwatakịrị a ewee megidezie o wee kwetezie e na o mere ebe a ka ọ nọ wee sị ee na ọ bụ onye bụ mm, e, ọya a na-akpọ hiv kama na dọkịta a gwara ya na aflọsh anya otu a ka o si wee sụọ n'oyibo na aflọsh anya ya wee sị ọ ka esi eme e, ọya hiv na ọ bụrụ na ị na-aṅụ ọgwụ na nyanwa bụ ife na-ata mmadụ bụ virus ga-agbatu na ọ bụrụ na ị na-aṅụ ọgwụgwọ ọfụma ọ gbatuzie imun sistem gị ihe na-echekwa ahụ gị agbagote ọnya bụ na ị nwere ike jee asị gị ee na ahụ gị dị mma maka na ihe na-echekwa ahụ gị kazi nya bụ ọnya ọ bụrụ na ọ pụọ na kedu ife ga-akpagide nwatakịrị nwoke a o wee jee wee jee dine nwa arọ anọ ka a na-ajụ ya kedu ife ọ ga na ngwuru anyị mee ọ wee sị ee eh, n'ife o jee na ngwuru mee dịka onye ọrụ ike ọnwụ na onye na-akọ ọrụ ugbo na o nwere onye ji ụgwọ na ngwuru a na o wee jie 3000 na ego ka o jesi ka o were wee pụzie wee fụ obere nwa nwatakịrị nwaanyị anwụ ewee sị na ikpe ma ya wee sị ebe ikpe ma ya wee tụọ ya nga nke na ọ ga-anọ n'ime ọ ga-anọ n'ime nga wee nwụọ nke a na-akpọ life imprisonment ọ ihe e nyere nwa ikorobịa nọ wee sị ee eh, na maka na nwatakịrị nwaanyị obere nwa ahụ o mere ife a anyị amụrụ o nwere ike enyenwuo ya ọgwụ o nwere ike mgbe ebute na ya bụ eh, mmenwu na ehe mana ya bụ ife adịrọ mma nwee sị ụmụ ikorobịa ma ụmụ nwoke na-eme ụdị ife a na-alụrụ aka a na-adịrọ ma ga-abụ afọ obere ụmụazị ahụ ha ekenye kedu ife ọ kedu ife na-alata ebe ụmụazị anụnwa nọ gịnị dị ife a na-alata ebe ụmụazị gịnị dị ife a ga-eme utu gị okenye na-efuru nwa dị ara abụọ ara atọ ife anụnwa ọ bụ mmadụ eji nwuhe ahụ ya ọ bụ na ịdị ejikpanwu ahụ gị nya bụ na ife ọbụla ịfụrụ ị ga-ala ị nwere ike fụdo ewu ọ ga-abụ mgbe ụfọdụ ịfụ ma ndị a na-edina ewu ma ndị a na-edina nkịta ọ maka na fefa a ga-ejide nwa onwe fa aka ahụ ha ga-akọntrolu nwa onwe fa ife ọbụla ha fụrụ utu ha ekenye ha fụgodo onye ara utu ha ekenye ha fụ nwaanyị dị arọ iri asatọ 80 years utu ha ekenye ọ maka na ị ife a na-akpọ self control maka na ọ bụrụ na ị nwe ị ga-ama oke mmanụ na onye awụ nwa mmanụ na onye gị ife a na ịkwesịrị na ọ nwere ebe ị ga aga aga mana ọ maka na ị nwere self control bụ ife ọbụla efuru ife ahụ enwekwa alị oge ebe ị ga-atụnye ife idunye ọ dịrọ mma biko ndị nne na nna ọkachasị nne ọ bụrụ na ị na-apụ apụ na ibi na ngwuru ịma na enweghị ezigbote nchekwa na onye ọbụla ga na-abata na-apụ ka o si sọọ ya kpọrọ nwa gị na-aga ebe ọbụla onye na-aga ma ọnwa nwoke ma ọnwa nwaanyị maka nke ikpeazụ ọ bụrụkwa sọsọ nwa nwaanyị ka ha na-edine fa na-edinekwa dine nwa nwoke arụrịọ ya aka nwoke ya ejekwuo dine nwa gị nwoke ịmahakwana na ebe ị na-aga na ị ga-anọte aka nọkara ihe dịka nkeji ee eh, iri abụọ biko kpọrọ ụmụ gị na-aga ebe a ọ bụkwa niile eji gote ife kpọrọ nwa gị maka na ọ bụ na mmadụ nọ n'ụlọ anụmanụ enwere ike ịbịa bịa mee ife ahụ ome ọ na ọ gị ọ bụ na mmadụ anọrị wee mee ife ome ya bụ ife adịrọ mma amụrụ m ihe kpatara ọ bụrụ na ịbụ nwoke na alụlị aka na-eme ụdị ife a ọ dịrọ mma kwụsị ka ihe esi na-ejikpanwe onwe gị ọ bụrụ ife ọbụla efuru utu gị ekenye utu gị agwakwu ya okwu maka na ife a bụ ife na-ebute elu ọtụtụ ụmụ nwoke na-etinye ha n'ime ife ọbụla efuru idine enye ọbụla efuru emagolu na-enwenu sef kọntrol ịghọtago ọ gwakọrọ m n'ọnụ wee sị ka m wetara gị aka ịnụ nne na nna anya saa anya saa nụ ahapụzi na ụmụazị gata aka kpọrọ ha na-aga ebe ị na-aga ị marakwa onye nọ n'ụlọ na-achọ onye oyi edina ị marakwa nwoke na-akpagharị ya amanụ anụ ọhịa nọ n'ime mmadụ na onye abụrụ mmadụ ilo na mmadụ ya amanụ anụmanụ mgbe ụfọdụ anụmanụ nwa akakwudo ha mma gbasaalụ m ozi a ka olu ọtụtụ ndị ntị ma gwa m ebumnobi gị gbasara ife a nke a tụrụ ọkwa ilo na ajụọ gị ọkwa ọ dị mma ma sịekwana akara na bụla ise ebe a ka nwekwapụrịta asaza Happy Sunday.